ndị kọrent nke abụọ isi nke anọ n'ihi nke a ebe anyị were ije ozi a dịka anyị mere anyị ebere ike agwụghị anyị n'obi kama anyị jụrụ ihe nzuzo niile nke na-eweta ihere anyị adịghị ejegharị n'aghụghọ anyị adịghị emesokwa okwu Chineke n'ụzọ ịtụ ntụ kama anyị ji ngosi nke eziokwu na-eme ka akọ na uche nke mmadụ niile n'otu n'otu mara anyị n'iru Chineke ma a sịkwa na ekpudoworo ozi ọma anyị ihe ọ bụ n'etiti ndị na-ala n'iyi ka ekpudoworo ya ndị chi nke oge a mere ka anya nke uche nke ndị na-ekweghị ekwe isi n'etiti ha ka inye ihe nke ozi ọma nke ebube kraịst onye bụ onyinyo chineke wee ghara ịwakwasị ha n'ihi na ọ bụghị anya onwe anyị ka anyị na-ekwusa kama ọ bụ kraịst jizọs na ọ bụ onye nwe anyị anyị na-asịkwa na anyị onwe anyị bụ ndị oru unu n'ihi jizọs n'ihi na ọ bụ chineke onye sịrị ihe ga-esi n'ime ọchịchịrị wupụta bụ onye wubara n'ime obi anyị iweta inye ìhè nke ọmụma nke ebube nke chineke n'iru nke jizọs kraịst ma anyị were akụ a n'ite aja ka ọkịka nke ike ahụ wee bụrụ nke chineke garakwa isite na anyị onwe anyị a na-akpagbu anyị n'akụkụ niile ma adịghị akpagbubiga anyị oke anyị nwere obi abụọ ma ya adịghị enwebiga obi abụọ oke a na-esogbu anyị ma adịghị arapụ naanị anyị a na-atụda anyị n'ala ma adịghị ala anyị n'iyi anyị na-ebugharị n'arụ anyị mgbe niile ogbugbu nke Jisọs ka e wee mekwa ka ndụ nke Jisọs pụta ìhè n'arụ anyị n'ihi na a raara anyị onwe anyị bụ ndị dị ndụ nye n'aka ọnwụ mgbe niile n'ihi jizọs ka e wee mekwa ka ndụ nke jizọs pụta ìhè na anụ arụ anyị nke pụrụ ịnwụ anwụ ya mere ọnwụ na-alụsi ọrụ ike n'ime anyị ma ndụ na-alụsi ọrụ ike n'ime unu ma ebe anyị nwere otu mmụọ nke okwukwe ahụ dị ka ihe edewuru n'akwụkwọ nsọ si dị ekwere m n'ihi ya ka m kwuru anyị onwe anyị kwerekwa ọ bụkwa n'ihi ya ka anyị na-ekwu ebe anyị matara na onye ahụ nke mere ka onye nwe anyị jizọs si n'ọnwụ bilie na ọ ga-emekwa ka anyị so jizọs si n'ọnwụ bilie ọ ga-echekwa anyị na unu n'iru onwe ya n'ihi na ihe niile dị n'ihi unu ka amara ebe o riri nne site n'aka ndị ka n'ọnụ ọgụgụ ka ọ wee mee ka ikele ekele babiga oke ruo ebube nke Chineke n'ihi nke a ike abụghị anyị n'obi kama a sị na ọ bụ ezie na mmadụ elu arụ anyị na-ere ure ma a na-eme ka mmadụ ime anyị bụrụ ihe ọhụụ kwa ụbọchị n'ihi na mkpagbu anyị nke dị mfe nke dị na nwa oge a na-alụpụtara anyị ebube nke ukwu rinne kachasị ihe niile bụ ebube nke dị arọ dịkwa ebighị ebi ebe anyị na-adịghị ele ihe a na-ahụ anya kama ihe a na-adịghị ahụ anya n'ihi na ihe a na-ahụ anya na-adịru nwa oge ma ihe a na-adịghị ahụ anya dị ebighị ebi